AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ya gaziere gị nwanne m nwoke nwanne m nwaanyị anyị abịala n'ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ nke ụbọchị taa cheta n'ụbọchị gara aga na isiokwu nke anyị tụgharịrị bụ nke na-asị otu Chineke si hazie ezinụlọ nke pụtara na Chineke haziri ezinụlọ ezinụlọ gị na nke m ime ka anyị mara otu o kwesịrị ịdị ime ka anyị mata na ya onwe ya bụ onye isi nke ezinụlọ ọ bụla ma na ụbọchị ndị a ọ bụ gịnị ka anyị na-ahụ ile anya nke ọma ga-achọpụta na ọtụtụ ụmụ nwanyị ọka nke ụmụ nwanyị ndị kpọrọ onwe ha ndị kwere ekwe bụ ndị na-ewere di ha eme ihe ihe isi aka ihe ịzọkwasị ụkwụ n'aha na anyị chọrọ inwere onwe anyị ma a na-eme ka anyị mata sị na ọ dịghị ogo nwere onwe onye ma ọ bụ ịtọ onwe onye na-agbụ nke pụrụ ime ka nwaanyị bụrụ onye weliri onwe ya karịa di ya ọ bụrụ dịrị na nwaanyị ahụ nwere mmụta na ugo dị elu ọ bụrụ na nwaanyị ahụ bụ onye emejupụtara site na amamihe ọ bụrụ na nwaanyị ahụ n'ezie na nkụta ya dị elu karịa nke di ya ọsọ ya ka nwaanyị ahụ bụrụ nwaanyị kachasị mma n'ụwa niile nwaanyị dị otu a ka nọ n'okpuru di ya mgbe ahụ ị kpebiri ịhapụ ezinụlọ nne gị na nna gị ịlụ nwoke dị otu a mgbe ahụ ka gị onwe gị kwere ịbụ onye nke ga-erubere nwoke dị otu a isi cheta na di gị bụ onye nchekwa gị nke a bụ eziokwu nke ọtụtụ ụmụ nwaanyị na-ana achọ ịnara ma nke a bụ ụzọ anyị kwesịrị isi bie ndụ ma ọ bụrụ na anyị chọrọ ime ihe nke ga-atọ Chineke ụtọ anyị kwesịrị ịnara eziokwu a n'ihi na ka emewo ka ọtụtụ ezinụlọ nke gara abụ ihe echefuru echefu n'ụbọchị taa bụrụ nke dịkwa n'udo bụrụ nke dịkwa n'otu ụfọdụ n'ime anyị nwere ike sị ugbu a ọ bụrụ na m doo onwe m n'okpuru di m di m abụghị onye a na-akwanyere ùgwù ọ ga-eji m mere ihe egwuregwu gọta na mgbe echiche dị otu a na-abịa n'obi gị ọ bụghị echiche nke sitere na Chineke nke a bụ echiche nke mmụọ ọjọọ na-akpali mmụọ nke nnupụisi mmụọ nke na-eme ka ị ghara ịkwanyere di gị ugwu daa iwu nke Chineke mgbe ị na-akwanyere di gị ugwu ahụ na onwe gị dịka oru ọ pụtaghị na ịbụ oru mgbe ị na-akwanyere di gị ugwu ghọta na ị na-akwanyere Chineke ugwu na ị na-ege Chineke ntị na nwaanyị bụ onye kwesịrị ido onwe ya n'okpuru di ya abụkwa nwa echiche nke mmadụ nke a bụ atụmatụ nke Chineke ekwesịghị ịgbanwe ya gị onye mụ na ya na-atụgharị uche ghọta n'ezie na n'ezinụlọ ọ bụla ebe nwaanyị na-ahụ onwe ya n'ogo dị elu karịa di ya na mmụọ Chineke adịghị n'ezinụlọ a kama ọ bụ mmụọ nke onye iro mmụọ ọjọọ na-achị mkpụrụ obi dị otu a n'ihi na ileba anya n'ezinụlọ ahụ gaa hụ na ikike naanị nke karịrị nke nwaanyị ahụ bụ nke mmụọ ọjọọ ahụ nke na-achị ya nwaanyị abụrụ onye na-eso ike ahụ nke na-achị ya nwoke abụrụ onye nọ n'okpuru nwaanyị n'ezinụlọ dị otu a nwaanyị egbewe onwe ya onye isi atụmatụ niile nke ruru nwoke ka nwaanyị na-ewere nwaanyị dị otu a ga-abụ nwaanyị ahụrụ n'okpukperechi na o guzosiri ike na nwaanyị a pụrụ ịbụ onye ga-ekpe ekpere ya emezuwe n'isi onye ahụ nke o kpere ekpere n'ọnọdụ dị ka nke a nwaanyị a ga-abụ onye ga na-ele di ya anya n'isi onye ga-azọgide di ya ụkwụ na-eme ihe ọ bụla ọ chọrọ ime ịjụọ e ya ya sị na Chineke si m mee ihe dị otu a agaghị m ige Chineke ntị karịa gị onwe gị ma eziokwu dị na nke a bụ eleghị anya ọ dịghị ihe ọ bụla Chineke gwara nwaanyị dị otu a kama mmụọ ọjọọ ahụ nke na-achị ya bụ nke mere ka ọ bụrụ onye nnupụ isi nye di ya chetakwa na akwụkwọ nsọ mere ka o doo anya sị na chineke anyị abụghị chineke nke aghara kama ọ bụ chineke nke udo ma nwaanyị dị otu a na-ewere ofufe n'ebe chineke nọ na-emenyu nwoke nke o kwesịrị ịnọ n'okpuru ya anya ọ bụrụ na ịgụ akwụkwọ malaka isi anọ amaokwu nke ise ruo na nke isii n'ezie ihe a bụ ihe arụ n'anya chineke karịakwa ma nwaanyị dị otu a o chegharịrị nramahụ ga-abịakwasị ya biko gụọ akwụkwọ Malakai isi anọ malite n'amaokwu nke ise ruo na nke isii ihe na-ewute ewute ebe ahụ dịka mmeworo ka anyị mata bụ na ahụ na nwaanyị dị otu a dịka nwaanyị onye na-eso ụzọ nke Chineke onye pụrụ idu nzukọ nke Chineke asị ee ikike nke onye nwaanyị abawo n'ọlụ ka m kwugharịa ya nke a bụ mmụọ ọjọọ bụ onye na-akpa ike na-alụ ọlụ ndị a n'ime nwaanyị dị otu a ilebatụ anya n'akwụkwọ mkpughe isi abụọ malite na nke iri abụọ ruo na nke iri abụọ na atọ ka anyị lee ihe okwu akwụkwọ mkpughe isi abụọ malite na nke iri abụọ rue na nke iri abụọ na atọ ọ sị ma enwere m nke a imegide gị na ikwere nwaanyị ahụ bụ Jezibel onye na-akpọ onwe ya onye amụma nwaanyị ọ na-ezikwa ndị oru m ihe na-eduhiekwa ha ka ha kwaa iko rikwa ihe a chọrọ n'àjà nye arụsị enyekwara m ya oge ka o wee chegharịa ma ọ chọghị ichegharị n'ịkwa iko ya lee ana m atụba ya n'ihe mkpagbu tụbakwa ndị soro ya kwa iko n'ime oke mkpagbu ma a sị na ha echegharịghị n'ọlụ ya m ga-ewerekwa ọnwụ gbue ụmụ ya nzukọ kraịst niile ga-amarakwa na mụ onwe m bụ onye na-enyocha akụrụ na obi niile m ga-enyekwa unu n'otu n'otu dị ka ọlụ niile unu si wee dị nke a bụ ihe pụrụ ịdakwasị nwaanyị dị otu a onye ahụ kwere ka mmụọ ọjọọ duwe ya mmụọ nke nwaanyị na-akwa iko bụ Jezebel gị onye mụ na ya na-atụgharị uche chebara onwe gị echiche n'ihi ihe omume nke ụbọchị ndị a ọtụtụ ezinụlọ anyị abụghị ebe a na-aba aba n'ihi edoghị onwe anyị n'okpuru di anyị biko m na-arịọ n'ụbọchị taa ka anyị rịọ amara nke Chineke malite ido onwe anyị n'okpuru di anyị malite ịbịakute Chineke nso onye ike ya naanị pụrụ iwuli anyị ime ihe bụ ọchịchọ ya ka o wee dịrị anyị na mma n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndeewono anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ma na-arịọ gị nwanyị, nwaanyị ibe m ka anyị gbalịa na-enwe nsọpụrụ ka anyị gbalịa na-enwe nkwanye ùgwù nye ndị di anyị ha bụ isi anyị ka anyị mara na ngọzi ya ga-abụrụ nke anyị site n'ike nke Chineke unu emeela ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị ozioma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii ihe m na-ekwu bụ na May 28 to 3 June 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari kano steeti nke a bụ nke ndị north west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary ugowanyi lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu rue na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga-adị ụtọ ọ bụrụ na Adamawa steeti dị gị ndị gị chere mgbe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ya bụrụ na kano steeti dị gị ndị ị ga-abịa n'ọgbakọ nke mbụ okwu chineke a bụ ihe anyị ga na-anụ n'ụbọchị niile oge abalị niile unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche beautiful. n'ọṅụ ka anyị ji na-ekele ndị missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ana m anabata gị nwanne m onye na-ege ntị ana m asị ebe ọ ị nọ ka onye nwe m gọzie gị na ezinụlọ gị n'aha jizọs ya bụ ọ bụrụ na naanị gị na ugbu a ọ ga-amasị m ka ị kpọọ nwunye gị kpọọ ụmụ gị kpọọ ezinụlọ gị ka unu kpakọlatara redio unu nso n'ihi na oge eruela mgbe onye nwe anyị na-eje ịkpanyere anyị ụka ozi nke m nwere n'ụbọchị taa bụ nke isi ya si olileanya fọdụrụ agba nke abụọ ka anyị mechie anya ebe ọbụla anyị nọ jehova imeela n'ihi na oge eruela ọzọ mgbe ị ga-akpanyere ndị gị ụka ana m arịọ ka hara ndị jikere ige ozi nke ụbọchị taa onye ezi omume gọzie ha ka ị na-eweghachite ozi nke olileanya kwee ka o nwee mmetụta na ndụ nke ụmụ gị ka ọnọdụ anyị wee bụrụ nke a gbanwere ruo ebi ebi arịọ m n'aha jizọs kraịst bụ onye anyị amen dịka m kwuru na isi ozi m n'ụbọchị nke taa sị olileanya fọdụrụ agba nke abụọ ewerele m ihe ọkụkụ m n'akwụkwọ Aịzaya isi nke iri anọ na itoolu amaokwu nke iri na ise ebe ahụ na-asị otu a nwaanyị ọ pụrụ ichezọ nwa ya na-aṅụ ara wee ghara inwe ọmịiko na arụ nwa afọ ya ee eleghị anya ndị a pụrụ ichezọ ma m gaghị echezọ gị haleluya onye nwe anyị gwara ndị juu ndị ọnọdụ ha jọrọ njọ jerusalem nke akwaturu mgbidi ya zayọnu. nke ụmụ ya na ekwe akwa nke nsogbu nrịrịa ụkọ na ala ọnụ nke ewerela ndị dimkpa ndị nọ n'ime ya lala ndọta na la babilon onye nwanyị abịa eweghachite ozi nke nkasi obi ya ozi nke olileanya wee sị ha n'ihi na echi gara aga anyị nụrụ ka Zayọn na-asị onye nwanyị arapụwo m anyị nụrụ ka Zayọn na-asị onye nwaanyị echezọwo m ma taa anyị na-anụ ka onye nwanyị na-eweghachite ọzịza ịsị Zayọn mba mpụghị ichezọ gị mpụghị rapụ gị ndị enyi m m bịara bịa jụọ ese chọọ ịmata ihe omimi nke okike gịnị mere Chineke jiri bịa n'akwụkwọ Jenesis n'isi nke mbụ mgbe ọ na-eke ihe mmechi nke ihe okike ọbụla wee bụrụ anyasị wee dị ụtụtụ wee dị wee bụrụ otu ụbọchị gịnị mere akwụkwọ nsọ ji esi ụtụtụ wee dị anyasị wee dị kama ọsị anyasị wee dị ụtụtụ wee dị chi onye kere m onye kere gị onye nke hụrụ anyị n'anya nwere ebumnobi ọma nye anyị ihe omimi nke okike a bụ ozi nke na-agwa mmadụ ọbụla na ị gaghị esi n'ụtụtụ gị banye n'abalị kama ị ga-esite n'abalị gị banye n'ụtụtụ n'ezie n'ihi na Jehova enweghị mgbe ọ ga-ekwe ka m site n'ọnọdụ nke ahụhụ a ka m site n'ọnọdụ nke ụka a ka m site n'ọnọdụ nke nsogbu a banyekwa n'ọnọdụ nke nsogbu kama ebumnobi ya bụ ka m site n'ọnọdụ nke ahụhụ ọnọdụ nke akwụlighị ụgwọ ụlọ ọnọdụ nke erighị nri ọnọdụ nke nrịrịa ma banye n'ọnọdụ nke nwere onwe ọnọdụ nke m ga-eto chineke n'ime ya n'ezie akwụkwọ abụọ ma isi nke iri atọ amaokwu nke ise sịrị m n'abalị ịkwa akwa dere ịnọrọ ọnọdụ abalị o wee sị ma n'ụtụtụ iti mkpu ọṅụ dịrị haleluya ana m agwa gị nwanne m nwoke sị na jerusalem n'echi gara aga bịara sị onye nwanyị echezọwo m onye nwanyị arapụwo m ma taa onye nwaanyị asị ha mba ihe ahụ unu na-eche abụghị otu ọ dị n'ọnọdụ nke enweghị nri ahụ echela na onye nwanyị arapụwo gị n'ọnọdụ nke enweghị ike ịkwụli ụgwọ akwụkwọ ụmụ gị ahụ ichela na onye nwanyị ajụwo gị onye nwanyị lọghachitara bịa sị ọ ka mfe ka nwaanyị jụ nwa ya nke na-aṅụ ara ọ ka mfe ka nwaanyị ghara inwe ọmịiko na arụ nwa ya nke na-aṅụ ara karịa mụ onwe m Jehova onye kere gị onye nke nwere atụmatụ ọma nye gị ichezọ gị n'ezie mgbe m bịara gụọ akwụkwọ azaghị ebe a n'isi mbụ m bịara sị ihe onye nwaanyị kwuru ọ bụ ezie na nwaanyị nwere ike ichezọ nwa ya na-aṅụ ara ma ihe na-eme n'oge anyị taa na-eme ka m kwenye n'ezie na onye nwaanyị ma ihe o kwuru ebe ọ bụ na nwaanyị ka nwere ike ịmụ nwa ọmụsịa nwa ahụ o jere ya ya bụ na o nwere ike ichezọ nwa nke o buru n'afọ ma onye nwaanyị sị m gaghị echezọ gị m gaghị arapụ gị ya bụ ọ bụ gị bụ onye ahụ nke na-enweghị nri a na-eri eri n'oge a onye nwaanyị sị ị ga-enwere ị ga-eri n'oge na-adịghị anya ọ bụ gị bụ onye ahụ nke na-enweghị ego nke a ga-eji akwụrụ ụmụ ya ụgwọ akwụkwọ n'oge a onye nwaanyị na na-asị malite ugbu a tiwe mkpu ọṅụ n'ihi na onye nwaanyị na-abịa ileta gị n'ihi na ọ sị na ya agaghị echekwu gị ọ bụ gị bụ onye ahụ nke rịrịa na-emekpụ ala ọnụ onye nke na-enwekwanụghị ego ọ ga-eji eche ụlọ ọgwụ onye nwaanyị sị nke ahụ bụ n'abalị chi ọbụbọ gị na-abịa nke ahụ bụ echi taa gị na-abịa mbụ mgbe gị onwe gị ga-abụ onye ga-aṅụrị na ahụike ọ ga-abụ gị bụ onye ahụ nke onye nwe ụlọ nke obi na-asị kwapụ n'ihi na ịpụghị ịkwụliri m ụgwọ ụlọ a onye nwe anyị na-asị ị ga-esite na-apụ ịkwụli ụgwọ ụlọ rụta ụlọ nke aka gị ọbụna ndị mmadụ ebirikwa n'ime ya n'ihi na onye nwe anyị sị asịkwa na nwaanyị pụrụ ichezọ nwa ya nke na-aṅụ ara wee ghara inwe ọmịiko na arụ nwa afọ ya mụ onwe m m gaghị echezọ gị mụ onwe m ngaghị arapụ gị n'ihi na ihe banyere gị na-emetụ m n'obi ya bụ ebe ọ bụla ị nọ na-anụ ozi ya n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị gị chere echi nke chineke n'ihi na echi ya ka mmanye gị olileanya ka fọdụrụ ka onye nwe m gọzie gị mee gị mma n'aha jizọs kraịst bụ onye nwe mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee nwanne anyị nwoke onye mgbasa ozi ma kọlị si nwa osu imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa mara na ị nwere ike ige oziọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka m wetara anyị oziọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana sị gị onye ọma na-ege ntị oziọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School sabongary kano steeti anyị ga-anọ na kano steeti na mee 28 ruo 3 jun 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State. mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na ị na-achọ onye gị na ị ga ama akwụkwọ nsọ bịa na ị ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị njikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka Chineke gọzie ndị kwupụtara kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa Ndewo